Ndị ndewonu ndị ọma na-ele ihe onyonyo ụtụtụ taa ka m bịara na shrine nna anyị dị asọ ebe a na-emere nna anyị dị asọ ekpere ebe ewepụtara na Diocese ndị Lancaster maka ịbịa kpere ya ekpere kemgbe narị asatọ arọ gara aga ka ebe anụnwa bidoro ndị mmadụ abịa na-eme ekpere site na ihe ịrụba ama mere gosipụtara onye na nnaịdị asọ bụ nne nke Chukwu bụ Virgin Maria na ụka nwere mmasị n'ebe ụmụ mmadụ nke ndị so nwa ya jiri maka ha weta ahụ ndị mmadụ wee na-abịa ebe a na-asọpụrụ ya na-ekpere Jesu nwa ya ekpere na-efekwe Chukwu ọ mụrụ ofufe so wee bịa taa mụ na nwanne m nwoke fada mụ na ya na-arụkọ ya na otu onye parish anyị sịrị m duje ka anyị dupụta ya ka ebika ya na mbọsị ọbụla m ga-abịa m gwa ya ka ya soro bịa nye ekele o nwere ọgwụgwọ nsọ o nwetara site n'aka anyị dị asọ ya bụ mbịa ebe a n'ụtụtụ a wee na-agafe na wee hụ obe obe onye nwe anyị bụ Jesu Kristi ebe gosipụtara ya n'ụzọ dị ụtọ o wee bụrụ na ilekwa ya bụ be anya odoganya na otena o guzoro n'ebe mgbe wee na-eche maka obe na ndụ anyị gwụkwana ihe ọzọ obe na-agwa anyị na-abụrụ m ịhụnanya ịhụnanya chukwu nwere na ebe anyị nwa bụ ndị okere eke nọ obe ihe obe na-egosipụta bụ na chineke ekeghị anyị ka anyị o mebie anyị obibie anyị ka anyị laa ya n'iyi ka anyị bụrụ ihe na-enweghị isi onye ka o ji wee zite sọsọ otu nwa Jesu Kristi ọbịa nwụọ n'obe obe wee bụrụ ihe a gọziri agọzi obe wee bụrụ ihe dị mma obe wee bụrụ ihe tosiri dị na-enye Chukwu ekele maka ya ya bụ obe nụnwa anyị na-ahụ ebe a bụ ịhụnanya Chukwu n'ebe anyị nọ ka o gosipụtara e wee e na-echesị obe nke anyị nwa na onwe anyị Jesu sịrị anyị buru ọtụtụ n'ime anyị eburu ihe na-arụ anyị ya bụ obe tosikwanụrụ igosipụta ịhụnanya anyị nwere n'ebe Chukwu nọ Hmm? Hmm. obe bụ ihe ọbụla na-afụ anyị ụfụ obe fụrụ Jesu ụfụ afụfụ ka ọ tara anyị nwere nwekwa n'ụzọ dị iche iche anyị si atakwa n'afụfụ nke anyị na ndụ nwere ike ọ bụrụ afụfụ nke ya arụ dịka onye arụ na-anwụ nọ n'ụlọ ọgwụ onye nwere aksidenti onye ebekwanala ọkpa anyị nwa bụ ndị ebele ọkpa anyị nwa bụ ndị eh, ọlụsị ee eh, ube ka anyị bu. ya bụ Beto sikwanara igosi ịhụnanya anyị n'ebe Chukwu nọ Chukwu mere ihe niile na ndụ anyị ọma mma mmadụ dị ndụ mmadụ dị ndụ tosiri na-enye Chukwu ekele na-ahụ ihe ọma dị iche iche n'ụwa bụrụ ụwa anụnwa ejupụtara n'ihe ọjọọ otu ọtụtụ ndị mmadụ si eche ya ọkọ nke ọ ga-abụ mmadụ na-akpọ uri ma na-eri n'ihe ọbụla a na-eme a na-eche maka ihe jọrọ njọ ihe jọrọ njọ ihe jọrọ njọ nwa ya ga-abụ ile anyị gaa ahụ ihe dị mma na ya ọbụnagodo ahụhụ anyị na-ata ahụhụ anyị na-ata nwere ihe ọ pụtara pụtara ịhụnanya anyị anyị kwenyere ike mee ya ọ bụrụ ịhụnanya were ya ọ bụrụ ihe anyị ga-eji nye chineke si chineke gị nwaka anyị na-atara ahụhụ a and once otu ozugbo anyị gwa ha narị ụtọ ahụ ọ ga-anabata ya wee nwee ihu ọchị wedokwana ya n'eze n'ebe anyị nọ e, nwere ike ọ bụrụ ahụhụ nke uche ka ị na-ata nwere ahụ ọ nke arụ nwere ọghị ọ bụrụ dịka ọgbata uhie dịgasị iche iche ha ncha nwere ihe chineke ji maka ya wee kwee wee sịa wee mee ka ọ dị na ndụ anyị gaa asị na onwe ụzọ o si wee na-enye ya otito oke legodo anya kịta na e, osisi ndụ anụwa na-acha acha ndụ ndụ inekwa anya efu oke legodo nka kpọnwụrụ akpọnwụ kedu ihe ọ gosiri gị ndekwa anya nwere otu osi wee ma mma ma ilekọta ha ncha niile anya lee ma nke dị ndụ ma nke nwụrụ anwụ ma ma ndị e, nke dị iche o nwere ihe ọ na egosi ị ga-ahụkwa ihe dịka njikọta ọnụ na mma dị na ya some kind of harmony ya bụ ka anyị na-etonu Chukwu eh, oge ọbụla ka anyị na-etonu Chukwu eto eh, Chukwu maka nke arụ na anwụ eto maka nke dị ndụ eto Chukwu maka adịmiche anyị dị yọta Chukwu maka existence na ndụ generally n'ụwa chineke nyere anyị daalụ chineke gọzie unu